iya iya iya iya iya ọchịcha mamịrị akụ ọchịcha kpọpụ ya efifia nne kpọpụ ya efifia. Why am I? I am not sign of fertility. Yes. That's the sign of fertility. Fertility. Okay. They said they will give birth to four sons and two daughters. Four, four sons and two daughters. Let the noise. Four sons and two daughters. They are prophesying. <laughs> You, go carry fire. you go you go retire. Come and carry children. Hey. Hmm, bụ ikwu ihe onwe nyere m nwata ka akpara m ihe ikwu ihe a bịara ịzụ ọbọbụ wame babulu sungu kazi friji azuna igbu nama Hallelujah. Hallelujah. Amen. Uh, forget, that's no, what called. Praise a lot. Hallelujah. Hallelujah. Maybe west. EMG UNO crowd. They forgot to vote for Mma juru mma. Mama ni jere ego. Eh, ngwo, chai, ngwo. Eh, mmiri na-echichi. Nlele juru ngwo. Lele juru ngwo m sisi ngwo nwa mma. 3,000 anyị ga-egbuji Praise the Amen. Onye be ji saarị ife Mbe ise m Gafee Imo River.

Eh! orikisa eri mu <laughs> ah, ah. eh, na saa nata akɔkɔ isɛ asa ahu kɔfi abia ɔkɔ abia ahu ɔwɔ ɔlisi ma niri eri mu na saa ɔgbɛla ni mɛ mɔ n'abɔkɔ mɔ ka mu bu ila gi ebe ayɛ sa da nya ɔdɔ mi na wɛ. abim dunu abim dunu isi mmadụ ise imeela ọnwa ekwula m lee isi mmadụ ise ụmụndụ samsam ụmụnne ise ada jizọs ụmụndụ mma ndewo n'aha jizọs nke niile mezi 50 million just change. Mm. Yeah. And actually, you'll change. 15 minutes. That is 15 minutes. Yes. Chika, Chicken. somewhere. Ah. Bless her. Hey, God bless her. God bless her. Hey, Apple, forget about her. Eh, mba ọ na-ala nkịtị ahụ

díẹ̀ díẹ̀. ẹ̀ẹ́dì máa ń wá ní ọgbọ́n sùn sí àwọn ọ̀dọ́ ọ̀rẹ́ rẹ̀ nínú ilé ètò àmọ́ ọ̀rẹ́dà bàjẹ́ àmọ́ ọ̀rẹ́ ló gbọ́ káàgó orí ọ̀fọ́ èsì ọ̀fọ́ nígbà tó kúrò ọ̀rùn fọ́tà ẹ̀ ọ̀rẹ́ rẹ̀ Hello, Bambuti, Chicken tradition be this one. Everybody Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Wọ́n ní màrú jẹ́ ẹ̀bìrì. Ẹ̀bìrì ọkọ̀ bọ̀ pẹ́ fọ́nrún ní ìbò kúrò ní ìbò. Onye obi n'ogbe ahụ tụrụ ebe ahụ. Ele na câmera, já tem um dia. So frank. <laughs> oh my god. Hell. <laughs> <laughs> So

dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma Chineke dị mma 哎呀，没事。